biko na onye ụnụ na-afụ abụ onye anyị fụ na bọs stọpụ na ndị moto ya ọsọ butuo ya and adrọgri adrọg onye igbo anyị ka ọ bụ o je zụọ ahịa na alaba banye moto ya nọba moto and adrọpụ ya na yanakpaja opposite mbia um, rute na-abịa ịkọtụ da yanakpaja paakị, ebe a ka ya na-anọ na eko Ecobank ebe a ka anyị nọ na so onwe na a fon ya sef nakọsịrị ihe na oji mana ngwaahịa ya a ngwaahịa obu ngwaahịa ma oflood anyị mere oflood ngwaahịa ebe anọ so mana onwezi ihe ọ na-aghọta so anyị na-achọbụ ka anyị maa na nwere ike ịkwụ nọmba onye sọmbọdị ka anyị nwee ike ịkọ iri sọdị onye ahụ nwee ike ịkpụ ya mana onwe ihe ọ na-aghọta aghọta biko onye ma na onye abụ nwanne ya nwoke biko si mee dis vidio ka ọ gaa viral ka onye bụ nwanne ya ọ nwunye ya ọ ikwu na ibi ya bịa kpọrọ ya ebe ọ nọ onye Imo steeti ka ọ bụ thank you